Kindly now to ọtọ. 27. onye a gọziri agọzi ike bụ onye nwaanyị chineke ka ihe niile kere eke site n'obi ọma gị anyị nwere achịcha nke anyị nye nke ala mepụtara nke aka mmadụ dozikọrọ ọ ga-abụrụ anyị achịcha nke ndụ onye a gọziri agọzi ka ịbụ onye nwanyị chineke ka ihe niile kere eke site n'obi ọma gị anyị nwere mmanya nke anyị nye mkpụrụ nke isi ban na ọlụ aka mmadụ ọ ga-abụrụ anyị ihe ọṅụṅụ nke ime mmụọ mmadụ niile onye nwe anyị nọnyere ụnụ bulite n'obi ụnụ ka anyị onye nwe anyị chineke anyị ekene o ziri ezi ọ bụ ọrụ anyị na ọrụ anyị inye gị ekene na mgbe niile na n'ebe niile nna nsọ eze nke n'igwe chineke nke mgbe ihe niile nke ndụ ebi site na jizọs kraịst naanị otu ọbara gị onye nwe anyị n'ime ọgụgụ gị ahụ nke dị ndụ isite n'aka ya wee kele niile site na mmekwa anyị bụ iyi isite n'aka mee ka anyị n'olu nke mmehie ebi mere ka osi n'ọnụ gị wee welie ya elu ka ọ n'aka n'ebe kasị elu isite n'aka zikwasị isi anyị mmụọ gị nke dị nsọ na-enye ndụ wee mee ka anyị bụrụ gị ndị na ihe omume ugbu a anyị na-enye gị ekele Kristo ike nke mmụọ nsọ mee na nwa nwoke bụ Meri wee kwa ihichapụ mmehie niile anyị ya mere anyị na ndị mmụọ ozi na ndị isi mmụọ ozi usu niile nke igwe na-ekwusa ahụ ndị Chineke enwe ike n'ime niile eluigwe n'ụwa jupụtara n'ọtụtụ oge osama onye agọziri agọzi onye ahụ nke na-abịa n'ahụ onye nwanyị Hosanna n'ebe kachasị elu nwere ike gboo ikpere maọbụ nọdụ ala dịka anyị na-ekpe nara otutu anyị na nke eluigwe site n'ọbara Jizọs Kraịst onye nsọpụta anyị kwee ka mgbe anyị na-esi dị ιδιαίτερο πυρήνο ελληνικού, τα στενικά υπερμόνσονη, πυρήνο αξαλαμάνιαντε απόλα για άλλο παραγέσιε, ο ένα ρατσαμούτσο απαλιάρου κάρορα, ο ένα καμπύρο για ουέγε και τελέ, ο ένα βάλα ουέγε είναι σουζαιασέ, να ράνω λουπά, ο καβάλου κάνει λίγη χρόνο, ναι μένω κάπου που ελέ και τσάμου. Μου είχαμε συμμετέρα σε μονάδι που τσουακά ουνιώπα και τελέ, ο ρε ναι semwan ta'ulile kaba baranko wan toho kana usmiyo na niyo tumagi ibarande ne menu ka bobo ga moya duwele chitam yamere aine kuta iyo bibi ko wae Christ awo Christ ebili wo Christ agapo so yamere na ke iwe aine chitam yo tuwe ya chwana yo tuwe ne luwe na-ekwusa gbabilite n'ọnwụ ya n'ike na nrigo n'eluigwe ya dị ebube ebe anyị na-ele anya mgbe ọ ga-abịa ọzọ na ebube anyị ji acha nke a na iko nke a na-eme emume otu aja ahụ zuru oke na ra site n'aka ya bụ ugbo n'isi nchụ aja anyị aja ekele na otutu anyị ma mgbe anyị na na amụ ihe onyinye ndị a dị nsọ n'iru ebube nsọ gị bụ chineke menwe anyị ọrụ site n'ike nwa nsọ gị were ịhụnanya gị kwalite mmụọ anyị jikọtakwa anyị na n'ime arụ nke ọbara gị jizọs kraịst bụ onye nwe anyị site na ya na nnọnyere ya na n'ime ya sitekwa n'ike nke mmụọ nsọ anyị na ndị niile guzo n'iru gị n'ụwa na igwe na-akpọ isi ala nye gị nna nke pụrụ ihe niile na-abụ nke otuto ebighị ebi ngọzi niile na nsọpụrụ niile na otuto niile na ike niile ruo mgbe niile ebighị 36. Achịcha nke anyị na-anyawa ọ bụ nwekọ nke arụ Kraịst. Iko nke anyị na-agọsi ọ bụ nwekọ nke ọbara Kraịst. Ọ bụ ezie na anyị dị ọtụtụ ma anyị bụ otu arụ n'ihi na anyị niile na-eketa oke otu achịcha ahụ nwaatụrụ chineke ị na-ebupụ mmehie nke ụwa nwaatụrụ chineke ị na-ebupụ mmehie nke ụwa nwaatụrụ chineke ị na-ebupụ mmehie nke ụwa ekpere nke mbịarụ n'ala ka anyị si òtúrààyè pé Jesus Christ wọ́n bára lẹ́yìn ọ̀nà sípò òtúrààyè náà wàrà yá káyọ̀ èrè nílẹ̀ yá. esite na mmemme oriri taa n'ọbara Jizọs a mee ka ọ hụ nke Krismas anyị zuo oke n'aha Jizọs obe okwukwe nwere na Jizọs siwanye ike n'aha Jizọs ebe ikeke jizọs usoro n'ime ndụ anyị ikeke ekwensu daa n'aha jizọs ya mere were na okwukwe bịaruo nso nara ahụ onye nwanyị jizọs kraịst ka o nyere n'ihi unu n'ọbara ya ọ kwụsịrị n'ihi unu rie n'ụmụkwanụ na-echeta nnọọ n'ihi unu were na ya mee mmiri obi unu site n'okwukwe ya na ikele Entendi. Sai daí. Né? Gostamos. Puta, desculpa. Balconinha.